إني ألقى الإناس في صومي وصلاتي ودعائي للرحمن وجميع الطاعات n'aha chineke onye kere ụwa niile onye kachasị ebere na onye kachasị ọmịiko ngozi chukwu na ekene dịịrị onye ozi ya bụ muhammad sallallahu alaihi wasallam bụ onye ndu anyị onye nke chukwu zitere ka o gosi anyị ụzọ n'omume islam onye nke chukwu zitere ka o gosi anyị ụzọ na islam ngozi chukwu a dịkwara ezinụlọ ya na ndị ya na ha so wee bie ndị igbo ndị ọma ekene dịịrị unu ka anụ nka unu anwụchura ọ bụ m nwanne unu nwoke Jibril Ụzọma Ugiri bụ onye nchịkọta na onye ndu unu n'ihe omume a nke na-abịara unu na igwe nkwusa okwu nke kapital FM na ihe omume anyị a na-akpọ Oziọma Islam nke taa anyị ga-anụ ihe gbasara nkọwa n'isiokwu bụ Ramadan Ramadan a nke onye ọbụla maara na ọ bụ ọnwa nke ndị okpukperechi Islam ji ebu ọnụ n'ikechukwu nwanne anyị nwoke bụ barista harun eze ga-enye anyị nkọwa nke juru afọ na nke ga-eme anyị ka anyị ghọta uru ọnwa bara na ndụ ndị okwukwe na okpukperechi islam ọ ga-amasị m ka nyefee ụzọ ikuku n'aka nwanne anyị nwoke a ka o nwee ike kọwatara anyị ife a ọfụma barista أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ana m ayọ chineke ka onye anyị mgbochi n'ebe ekwensu nọ ka na ekwensu bụ onye a jụrụ ajụ onye a tụpụrụ na ngọzi nke chineke ọ na aha nke chineke onye kere ụwa niile udo na ngozi nke chineke duru onye ozi ya bụ nabi muhammad sallallahu alaihi wasallam anyị na-ekwu maka uru ọ bara na ibu ọnụ otu esi ebu ya nke ndị kwere ekwe n'ụzọ nke chineke ụzọ ala islam na-eme ya nwa bụ ọnụ ọnwa ramadan ịbụ ọnụ ọnwa ramadan ọnwa ramadan bụ ọnwa nke itoolu n'ime afọ alislam ndị kwere ekwe n'ụzọ nke chineke ụzọ alislam anyị nọzi n'ime ya nwa bụ ọnwa ugbu a na-ebu ọnụ nke chineke tiri anyị iwu ya ibu n'ime ya bụ ọnwa ọ bụ iwu chineke ọ bụ maka na onye kwere ekwe n'ụzọ nke chineke ụzọ alislam bụ onye na-erubere chineke isi ma otu anyị si wee kọwata na islam bụ irubere chineke isi onye na-akpọ onwe ya muslim bụ onye na-erubere chineke isi iwu ọbụla chineke tiri onye ahụ kwesịrị imezu ya nwa bụ iwu otu n'ime iwu chineke tiri anyị kwu ndị kwere ekwe n'ụzọ nke chineke ụzọ islam bụ iwu ịbụ ọnụ ọnwa ramadan anyị na-emezuzi ya nwa bụ iwu n'ime ọnwa nke itoolu anyị nọ n'ime ọnwa ramadan chineke tiri iwu ka anyị bụwa ọnụ ọnwa ramadan bido na mbido ya garuo na ngwụcha ya bido na ụtụtụ garuo na mgbede agaghị eri nri agaghị anwụ mmiri agaghị ele anya na-ekwesịghị ile agaghị eche echiche ọjọọ agaghị aga ebe ebe a na-eme ihe ọjọọ agaghị alụ ọgụ maọbụ ịkpọ mmadụ iyi n'ime ịbụ ọnụ ọnwa ramadan onye na-ebu ọnwa ramadan ga-edosa onwe ya nsọ maka na onye ahụ na-eme ihe bụ ọrụ ihe bụ oke nke chineke chineke na-agwa anyị n'ime nkuzi onye ozi ya bụ anabi muhammad sallallahu alaihi wasallam ya bụ onye ozi nke chineke ọ na-agwa anyị si na chineke kwuru sị na ọrụ ọbụla nwa onye ọrụ ọbụla onye chineke kepụtara n'eluwa maọbụ nwa adam otu ọ na anyị niile mmadụ chineke kepụtara n'eluwa bụ ụmụ adam ọ sị na ụmụ adam niile ọrụ ọbụla ha na-arụ n'ọwụ nke ha ọrụ ọbụla ị na-arụ n'elu ụwa bụ nke gị ime ihe ọma imere onwe gị ime ihe ọjọọ imegburu onwe gị ọrụ ọbụla ị rụrụ n'elu ụwa bụ nke gị nke ọma n'ime ya bụ nke gị mana nke na-abụghọ nke gị na ihe ị rụrụ n'elu ụwa bụ ịbụ ọnụ chineke sị na ịbụ ọnụ bụ nyanwa bụ chineke nyanwa bụ chineke nwe ya ọzụ nyanwa bụ chineke bụ onye malụ otu oge si wee kwụọ onye buru ọnụ ụgwọ dị na ya onye mara njedobe ihe ọma dị na ịbụ ọnụ ọnụ ọbụla ọnụ ụbọchị ọbụla eboro ya ma tinyekwa na ịbụ ọnụ ọnwa ramadan onye ozi nke chineke bụ anabi muhammad sallallahu alaihi wasallam na-agwa anyị sị na ịbụ ọnụ mkpụrụ ụbọchị i wee sachaa obi gị sachaa obi gị ọfụma wee bụ yanwa bụ ọnụ gbuo ọnụ maka chineke na chineke ga-ewepụ gị n'ịbanye ọkụ mmụọ ga-ewepụ gị n'ịbanye ọkụ mmụọ njem ihe dịka afọ iri asaa njem ihe ka afọ iri asaa ka chineke ga-ewepụ gị ịbanye ọkụ mmụọ bịa lee anyazi na onye kwere ekwe n'ụzọ nke chineke na-ebuzi ọnụ ọnwa ramadan mkpụrụbọsị one mkpụrụbọsị iri abụọ mkpụrụbọsị iri ịtọ mkpụrụbọsị iri atọ maọbụ mkpụrụbọsị iri abụọ na itoolu mkpụrụbọsị iri abụọ na itoolu maọbụ mkpụrụbọsị iri ịtọ ụbọchị niile iburu ọnụ ahụ chineke ewepụ gị n'ịbanye ọkụ mmụọ njem afọ iri asaa chineke wepụ gị n'ịbanye ọkụ mmụọ njem afọ iri asaa ọ dị gị n'anya na n'ụbọchị ikpe na ị gaghị eso na ndị chineke ga-azọpụta n'ịbanye ọkụ mmụọ ọ dị gị n'anya na ụbọchị ikpe ị gaghị eso na ndị chineke ga-enye nnabata na ịbanye alaeze nke ahụ bụ chineke n'ụbọchị ikpe ọ chineke bụ onye tiri anyị iwu si يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ọsị unu ndị nwere okwukwe na chineke tiri n'iwu ibu ọnụ asịyam ebe a na ime ozi chineke amụgụpụtara okwuhu dị maka ibu ọnụ ọnwa ramadan mbụ ọ sịrị kutiba alaikum siyam asiyam bụ ọnụ niile ịbụ ọnụ ọ bụ ezi ihe ihe ọma na ihu chineke na mmadụ o kepụtara n'elu ụwa na-ebu ọnụ ya nwa bụ ka chineke ji wee tie elu ndị buru anyị ụzọ iwu ịbụ ọnụ ọnwa ramadan ịbụ ọnụ niile ka onye ghara isi na n'ọwụ Eh, ozi ọma nke onye ozi nke chineke bụ anabi muhammad sallallahu alaihi wasallam wetara ọ bụghị sọ ya bụ onye wetara ozi iwu ibu ọnụ eh, ndị ozi ọzọ niile chineke zụtatara n'elu ụwa ịbịa kụzie mmadụ ụzọ nke chineke ọmụghị otu n'ime ha na-ebughị ọnụ ọ ọnụ ọnwa ramadan mana ha nwee otu ha si wee na-egbu ọnụ nke ha onye dịka dawud alaislam alaislam yanwa bụ david ọ na-egbu ọnụ ogbu ọnụ taa ọ rapụ echi ogbu ọnụ ụbọchị sogburu ya ọ rapụ nke sogburu ya otu a ka o si egbu ọnụ ụbọchị niile o biri ndụ n'elu ụwa yanwa nke a na-akpọ somu dawud a ka na-egbu ya onwe ndị ka na-egbu ụdị ọnụ a ma taa nọ n'ime ma ụbọchị a nọ ụbọchị taa nọ n'ime ah, chineke wee na-agwa anyị sị ayama madudat na ibu ọnụ a bụ ụbọchị chineke rọpụtara arọpụta wee gwa anyị ka anyị na-ebu yanwa bụ ọnụ ayama madudat ọsịzie faman shahida minkum shahra hụ. ebe a ka o kụziri ọnụ o kụziri okwu maka ọnwa ịbụ ọnụ ọsọ onye ọbụla onye ọbụla chineke nyere ike o ruo na ọhụ ọnwa ashahar ya bụ ọnwa ya jisi ya jisi ike bụ ọnụ ahụ ebe ọzọ na-ekwuzi si shahru ramadan ya ọ bụ ebe ọ kpọziri afịa si n'ọnwa ya na-ekwu okwu ya bụ ọnwa ramadan shahru ramadan alladhi unzila fihi alquran ya bụ ọnwa chineke zụtatara ozi ọma anya bụ chineke nke dị n'ime akwụkwọ nsọ nke a na-akpọ alquran shahru ramadan الذي أنزل فيه القرآن هدى للناس ọ bụ maka idu mmadụ ụzọ nke chineke wabayinat min alhuda wal furqan ọ na-akọwatazi ihe dị na otu si edu mmadụ otu mmadụ ga-esi wee ka eduo ya n'ụzọ nke chineke otu onye ahụ ga-esi wee bie ndụ ndụ e, odudo n'ụzọ nke chineke ya bụ akwụkwọ nsọ nke na-akụzikwe ihe ihe dị ọma na akwụkwọ nsọ ọzọ nke chineke zụdatara tupu nyawa bụ akwụkwọ nsọ nke chineke nke dị ọma n'ime baịbụl nke dị ọma n'ime ah, tora nke dị ọma n'ime ya nwa bụ akwụkwọ david na akwụkwọ ọzọ ọcha niile otu a ka anyị si wee nweta iwu ịbụ ọnụ ọnwa ramadan ebidozie yanwa bụ ịbụ ọnụ ọnwa ramadan nke anyị mara sị na ọnwa ramadan bụ nji nke ịtọ na nji ise ji ụlọ alislam ibidozie ya kedu onye nyanwa iwu dị n'isi ya onye nyanwa iwu ịbụ ọnụ ọnwa ramadan dị n'isi ya bụ ụmụ okorobịa ụmụ agbọghọbịa ndị oke ha ma bụ ndị ịbụ ọnụ ọnwa ramadan dị n'isi ha onye ahụ bilitegoro ogo ịma ihe bụ ihe ọma na nke na-abụghị ihe ọma ịma ihe bụ ihe ọjọọ na nke na-abụghị ihe ọjọọ ịbụ ọnwa Ramadan dị n'isi onye ahụ mana ụmụntakịrị nwere ike ịbụ ọnụ ọnwa Ramadan ha na-ebu ọnụ maka ịkwado onwe ha nne na nna kwesịrị ịkwado ụmụntakịrị ha ka ha na-ebu ọnụ ya nwa bụ ịkwado onwe ha ịkwado ha nwa bụ ụmụntakịrị otu ha ga-esi iji isi ike na-ebu ọnụ ọnwa ramadan mgbe ha rụziri oge ya nne ha na nna ha maọbụ onye ahụ na-enyere ha aka ịkwado ha bụ onye ga-enweta uru na ihe ọma na ngọzi nke chineke dere n'ime ịbụ ọnụ ya bụ ọnụ ọnwa ọnwa ramadan bụ ọnwa mbido ya bụ Ngozi nke chineke onye ozi nke chineke bụ anabi muhammad sallallahu alaihi wasallam sịrị awaluhu arrahma mbido ya bụ ngọzi wa awsatuhu almaghfira etiti ya bụ mgbaghara nke chineke wa akhiruhu al'itku minan nar na ngụcha ya bụ nzọpụta n'ịbanye ọkụ mmụọ mbido ya bụ ngozi mkpụrụ nke iri dị na mbido ya agọzi ndị niile n'ebe ọnụ mkpụrụ nke iri dị n'etiti ya bụ iji wee gbaghara anyị njọ anyị niile almaghfira chineke gọzie gị chineke gbaghara gị nke nke sozi ya bụ ịzọpụtazi gị n'ịbanye ọkụ mmụọ ka ebe ọ ị na-alazi ọ alaeze nke chineke onye chineke zọpụtara n'ịbanye ọkụ mmụọ ga-abanyezi alaeze nke ama bụ chineke n'ụbọchị ikpe ụfọdụ n'ime ihe ọma dị na ịbụ ọnụ ramadan o jupụtara ejupụta maka na onye ozi nke chineke bụ anabi muhammad sallallahu alaihi wasallam kwuru sị o nwere ụbọchị ọ na arịgo ihe a na-akpọ almimbar ebe onye odu ekpere na-agbago elu ebe ọ na-akọwapụtara ndị mmadụ ozi ọma nke ụbọchị juma ọgbakọ izuụka niile nke a na-eme ụbọchị fraịde o wee tinye ụkwụ nke mbụ na ịgbago irigo ya ọ bụ almimbar ọsị amin tinye ụkwụ nke ịbụọ ọsị amim tinye ukwu nke ịtọ ọsịkwa amim o wee gbasazie ozi ọma nke ya ọ bụ ụbọchị kpechezie ekpere ụbọchị juma ụbọchị ahụ ndị azụ ya wee jụọ ya sị kedu ihe e mere ihe anyị mere taa emebeghị ahụbeghị ebe i mere ya oge ahụ ị na-agbago mimba itinyere ukwu nke mbụ si amim nke ịbụọ si amị nke ịtọ isi amịkwa kedu ihe ihe mere ka anyị na-achọ ịghọta ọ ha na ihe mere bụ na mgbe ahụ o bilitara ịgbago na mmụọ nsọ chineke nke a na-akpọ jibril mbụ enjel gabriel bịakwutere ya nwa bụ onye ozi nke chineke wee sị ha na o nwere ihe m ga-agwa gị ngwa gị ihe m ga-agwa gị nke mbụ ngwa gị esi amị nkwuo ya esi amị ọ sị na nke mbụ bụ na na ọ sịrị onye ọbụla onye ọbụla dị ndụ ma nweta nna ya nne ya na nna ya n'oge nke ha o wee bụrụ na onye ahụ emeghị ihe n'ebe nne ya ahụ na nna ya ahụ dị ịbụ okorobịa ịbụ agbọghọbịa ọbụna nne gị na nna gị akago nweghị ihe ị mere n'ebe ha nọ ị meghị ihe ha ga-enwe obi ụtọ na nkasi obi n'ebe ị nọ ị meghụ ka ọnọdụ nke ahụ dịrị ha mma ị nweghị ihe ị mere n'ebe ha nọ ka chineke wee gbaghara gị ọ sị na na chineke na onye agha mma nweta alaeze nke chineke na chineke ga-atụbanye onye ahụ na ọkụ mmụọ n'ime ime ọkụ mmụọ na mgbada ala ọkụ mmụọ ka onye ahụ ga-abanye ọsị gị si amị ọsị na mmụọ chineke ahụ sịrị ya si amị ya sizi amị na nke mbụ nke bụrụ na onye ọbụla nụrụ ebe a kpọkwuru afa ya afa ya nwa bụ onye ozu nke chineke bụ muhammad sallallahu alaihi wasallam oge ọbụla a na-ekwu okwu a wee sị na muhammad onye ozu nke chineke muhammad sallallahu alaihi wasallam kwuru sị ọ bụ na ị nụrụ oge a kpọkụrụ afa ya esighọ chineke udo na ngozi nke chineke dịrị ya na onye ahụ mma nweta alaeze nke chineke n'ụbọchị ikpeazụ na aga chineke ga-atụbanye onye ahụ n'ọkụ mmụọ n'ime ime ọkụ mmụọ na mgbada ala ya gị sị ya ọsị ya amịm nke ịtọ wee bụrụ na onye ọbụla dị ndụ wee ruo n'oge ọnwa ramadan o nweghị ihe onye ahụ metara n'ime ọnwa ramadan nke chineke ga-agbaghara ya na onye ahụ ama nweta ngọzi nke chineke n'ụbọchị ikpeazụ onye ahụ ama nweta ịbanye alaeze nke chineke n'ụbọchị ikpeazụ onye ahụ bụ n'ime ọkụ mmụọ ka chineke ga-atụbanye ya tụbanye ya n'ime ọkụ mmụọ na mgbada ala ọkụ mmụọ gị si amịm ya si amịm ịbụ ọnụ ọnwa ramadan wee bụrụ ngọzi na mgbaghara na nzọpụta n'ịbanye ọkụ mmụọ ọya ihe ọma na ebe ndị nwere okwukwe chineke nọ ọya ihe ebube na ebe ndị nwere okwukwe chineke nọ o nweghị ihe ka ohere chineke nyere anyị maka na anyị na-ayọ ya mgbe niile ka anyị nweta ịbanye alaeze ya n'ụbọchị ikpe ka ọ zọpụta anyị n'ịbanye ọkụ mmụọ o wee nye anyị ohere a anyị ga-eji wee bụọ ọnụ maka chineke maka na ịbụ ọnụ bụ oke nke chineke n'ebe anyị nọ onye ọbụla na-ejikere ejikere wee buo onye nwa bụ ọnụ nke chineke ga-agbaghara agaghị nweta mgbaghara nke chineke onye ahụ aga nweta nnabata nke chineke onye ahụ aga nweta alaeze nke chineke n'ụbọchị ikpe ibe ọnụọnwa ramadan ka chineke ji agbaghara anyị njọ niile anyị mere n'afọ gara aga na njọ niile anyị ga-eme n'afọ na-abịa ọ dịghị ka na onye chineke gbaghara njọ ya n'afọ gara aga gbaghara onye ahụ njọ n'afọ na-abịa chineke were go a ọnwa a wee gbaghara gị njọ a gị niile na ị ga-abanye ọkụ mmụọ mba ị ọkụ mmụọ maka na ị ga-akwụrụ n'ihu nke chineke n'ụbọchị ikpe onweghị njọ ọbụla dị gị n'ahụ nke ga-eme ka chineke taa gị afọ ịbanye ọkụ mmụọ ọ eze nke chineke ka ị ga-abanye maka na onye ozi nke chineke bụ anabi muhammad sallallahu alaihi wasallam bụ onye na-agwa anyị si na onye ọbụla sachapụrụ obi ofuma wee mee maka chineke gbuo n'ọnwa ramadan wee mee maka chineke ụkwụ ọtọ n'ime abalị na-efe chineke na-akpọrọ chineke isi n'ala na chineke ga-ejiri maka ihe onye ahụ mere wee gbaghara onye ahụ njọ ya niile n'afọ nke gara aga na afọ nke ga-abịanụ ọ n'ime ọnwa ramadan a onweghị ọnwa ọzọ chineke ga-ejide ekwe nsu wee kejie ya kee ya kee ya eriri kechie ya ọ dị ka nsu nọ n'ụlọ ụlọ mkpọrọ n'ime ọnwa ramadan chineke tụrụ ekwe nsu nga n'ime ọnwa ramadan ọnweghịzi ike n'ebe anyị nọ ma ndị mmụọ ọjọọ niile si ya arụ ọrụ chineke kechiri ha niile enweghị ike n'ebe anyị nọ ọ n'ime ọnwa ramadan a ka chineke na-emepe ụzọ na-abanye alaeze nke chineke ọ n'ime ọnwa ramadan a ka chineke na-emechi ụzọ na-abanye ọkụ mmụọ ugbu a n'ime otu anyị nọ ugbu anyị nọ ụzọ alaeze mepere emepe na ebe chineke nọ emepere ụzọ alaeze chee echiche otu alaeze dị ọ na ị nwere ike iche otu ọ dị ụzọ ya mepere emepe chee echiche otu ọkụ mmụọ dị ọ bụ na echiche gị nwere ike icheta ya otu ọkụ mmụọ ga-adị ụzọ ọkụ mmụọ ugbu a ị na-anụ okwu anyị na-agwa gị ụzọ ọkụ mmụọ mechiri emechi kedu ihe mere na ị gaghị ewere ohere a wee mee ihe ga-eme ka chineke nye gị nnabata n'ala eze nke ya kedu ihe mere na ị gaghị ewere ohere a wee mee ihe ga-eme ka chineke zọpụta gị n'ịbanye ọkụ mmụọ ya bụ ihe ọma dị na ọnwa ramadan o nwere ụbọchị maọbụ abalị nke a na-akpọ leiletul qadr n'ime ọnwa ramadan ọnwa anọ n'ime ọ na abalị nke otu n'ime abalị iri na ngwụcha ọnwa ramadan ka a na-enweta nyanwa bụ abalị bụ abalị abalị ike abalị ikike ikike chineke ya nwa bụ abalị chineke na-ede abalị chineke na-edepụta ọ dịka ide bọjet chineke na-edepụta ihe ga-eme <clears throat> n'afọ niile <clears throat> chineke na-edepụta ihe ga-eme n'afọ niile ihe ọma ga-eme n'afọ niile na chineke na-edepụta ya ihe ị ga-enweta n'afọ na-abịa na chineke ga-ejiri abalị ahụ wee depụta ya ihe ọjọọ ga-eme na chineke ga-ejiri abalị ahụ wee depụta ya maka na chineke mara ihe niile onye ga-anwụ n'afọ na-abịa na chineke ga-ejiri abalị ahụ wee depụta ya ole mmadụ ga-arapụ ụwa ọ bụ afọ ahụ na abalị ahụ ka chineke ga-edepụta mmadụ ole a ga-amụ ga-abanyete n'elu ụwa n'afọ ahụ n'abalị ahụ ka chineke ga-ejiri wee depụta ya yanwa bụ abalị ekike chineke chineke sịrị na abalị ahụ khairum min alfi shahr khairum min na mgbe anyị ga-enweta ife ọzọ anyị ga-akọwata ihe yanwa bụ abalị ahụ bụ ma ihe ọzọ sogbu yanwa bụ abalị n'ime ọnwa ramadan assalamu alaikum wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu anyị kenene gị nwanne anyị nwoke bụ barista haruna eze na eh, oke nkọwa na ihe otu isi wee doo anya anya n'ihe gbasara ọnwa ebumọnụ nke ndị okpukperechi islam bụ eh, ọnwa ramadan eh, ndị igbo ndị ọma ndị nwe anyị ụmụnne anyị ọwụ taa ka ọ hanye n'ọnụ na ụbọchị nke taa na ihe omume anyị na-abịara unu na igwe nzuso ozi Capital FM <clears throat> na Abuja ebe a ka ọ dụwakwa mbọsị ọzọ anyị unu unu ga-afụ maka ajụjụ na ihe nkọwa ọ ga-amasị anyị ka ịkpọtụrụ anyị na isi ụlọ ọrụ anyị dị na ogige Central Mosque ebe a na Abuja ma ọ bụ ịkpọtụrụ anyị na igwe ekwentị iji akpọ akara igwe ekwentị anyị bụ 090 671 47 ka anyị kpọgharịara unu akara e, ekwentị a 090 671 47 udo na ekene nke chukwu dịrinu akal eyina safisomi osoat dedrahman

za aha na gbe de ehị ndị lakpasanatị ea